anywhere you go if you no see igbo nwanne gị bọcha bọchapụ ọsọ n'ebe afọ lelele lachapụ ọsọ n'ebe afọ tineti obodo siri ike na ndị igbo ga-abanye abanye ebe afọ eburu ike wee pụta ugochukwu nyela anyị nya ka eji aga n'ụlọ iyo nwata achọ m Abakaliki rice nye nne ezi dereba our women n'onye ka nji etizi disturb our children n'onye ka nji ebezi na ọsọ n'ebe ahụ tiri eti ụmụ Igbo na-agba mbọ ọnụ nya ka anyị na adị na ndị